ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life wọld redio ministri akala ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu sokwa na ngalaba nke naijiria site n'ime ụlọ ụgbọelu nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si ruo unu nso ọzọ ka udo nke chineke nke kachasị udo na-edere ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-enwe ịtụgharị uche n'ileba anya n'akwụkwọ mbụ nke akwụkwọ nsọ nke a na-akpọ jenesis jenesis isi nke iri na ise jenesis isi nke iri na ise ga-agụnye nke mbụ jenesis isi nkiri na ise amaokwu nke mbụ ọsị mgbe ihe ndị a gasịrị okwu jehova ruru abram ntị n'ọhụ si atụla egwu abram mụ onwe m bụ ọta dịrị gị ụgwọ ọlụ gị riri nne nke ukwuu ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke a ka onye anyị ndụ na ngọzi pụrụ iche na jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru ihe anyị ga-eji mere isi okwu n'ụbọchị nke taa ga-abụ atụla egwu atụla egwu bụ isi okwu anyị n'ụbọchị nke taa ịga n'iru ile anya ịfụ na egwu dịzi n'ụwa ihe kpatara nke a bụ maka gịnị anọ na ọgwụgwụ oge akwọsọ mere ka anyị mata ọsị na ọgwụgwụ oge na ihe ịrịba ama dị iche iche ga-adị obi ga-alazi ụfọdụ mmiri maka ihe na-eme n'ụwa nhazie ntị na ụwa dum ị na-anụ akụkọ rụrụ arụ dị iche iche ihe na-eweta obi ịlọ mmiri na egwu nke ebe niile ịnụ maka ọnwụ ịnụ maka mfu ịnụ ụdị mbibi nke mmadụ na-anụbeghị kemgbe ụwa malitere ị na-anụgasị ihe mgbu dị iche iche na mpaghara ụwa dum akụkọ nke a na-akọzi n'ihe onyonyo maọbụ n'igwe redio maọbụ na ndị na-ede edemede akwụkwọ abụzi akụkọ nke na-eme ka obi dị n'udo ma obi juru mmadụ ọbụzi akụkọ ihe ịtụ egwu na mmadụ egwu na ihe ịbakwuzi n'ụjọ obi wee gharịpụzi ụfọdụ ndị mmadụ ụfọdụ ndị mmadụ na-atụwụzi egwu ma ịrarụ araruo ma itete teta ma ịga njem ma ịpụ apụ na mbata egwu dịzi ebe niile ile ahịa etu ọ dị n'oge gara aga etu ọ dị n'ugbu a etu aka ọ oge niile ebe anyị gụpụtara na-egosi anyị ọbụladị mgbe abram malitere iso chineke dị ka chineke si kpọ ya okwu efu na ọ na-aga njem dịka ya na chineke si na-ekwu ma lezie anya n'oge nke ya n'ihi ihe ndakwasị na ihe ngabiga na ihe dị n'oge nke ya chineke ma na o nwere ụjọ n'ime dịka etu chineke si mara anyị nche niile dị n'ebe ọ bụla anyị nọ chineke wee si anyị atụla egwu nyesụsi ike n'ụzọ nke ya na ọ ga-enwe na ya bụrụ ya ọta dịrị anyị na ogwu ọlụ ya riri nri n'ime nke ya nke ukwuu ọ bụ na ile anya gị mmadụ n'ụzọ niile nke ụwa n'ihe niile nke ị na-anụ ihe ndị a ezugbo mmadụ iji wee nwee ụjọ chineke maziri ihe ndị a niile o na-agwa mụ na gị n'oge ugbu a si gịnị atụla egwu atụla egwu gbasara arọ nka atụla egwu gbasara ụgwọ akwụkwọ ụmụazị gbasara erie na aṅụ na ihe a ga-eyi atụla egwu gbasara njem gị atụla egwu gbasara ebe na-azụ ahịa ebe na-agụ akwụkwọ ebe ị na-alụ nwanyị di gị n'ihe niile nke ibikwasị aka nke ị na-asị chineke na-eleba gị anya atụla egwu gbasara ekpere gị n'ihi na chineke bụ onye na-aza ekpere akwụkwọ nsọ nyere amatasị na chineke na-aza ekpere na ọ ya ka mmadụ niile nke ụwa ihe niile nke ekere eke ga-akpụ isi ala nye ga-ekpere ekpere atụ egwu banyere ọpụpụ gị na mbata gị ndị na-egi na mbili gị atụla egwu banyere obodo nke gị ihe ndị a niile ị na-elekwasị anya na-eweta ụjọ na-eweta egwu na-eweta mbibi dị iche mana sọsọ naanị anya nke elekwasịrị obe nke kalvarị ebe jizọs anyị nwụrụ ọnwụ wee sị na ọ o wee nwụọ ewelie ya oru n'ụbọchị nke atọ o e e e si n'ebe ndị nwụrụ anwụ dị wee bilie wee dịkwa ndụ ọzọ wee jụọ ọnwụ ole ebe ike gị dị jụọ ili ole ebe mmeri gị dị ọ bụ na enwee ntụkwasị obi n'okwu ndị a n'okwu nke kraịst n'ihe ịrịba ama nke chineke na-eme n'ime ndụ anyị efu na okwukwe ga-achụpụ egwu nwoke na okwukwe nke na-akpali mmụọ elu nwoke na okwukwe nke na-esosi ụzọ nke kraịst ike ebe ka esije nwe okwu akwụna mere ka anyị si na okwukwe na-abịa site na ịnụ okwu nke Chineke site n'ịnụ okwu nke Chineke ka okwukwe na-adị ịnụ okwu nke Chineke ọ ga na-ewelite mmụọ gị elu ọ ga na-awelite mmụọ gị elu ọ ga-eme ka ị dị ike akwụsị mere ka amata na akwụ ọ sị na ndị nke maara Chineke ha na ha ga-adị ike ma na-ewukwa ewu ị maara chineke gị ị na-eji chineke ha tụghere chi ndị ọzọ chi nke ọlaọcha na nke ọlaedo chi ndị nke nwere anya ma adịghị ahụ ụzọ chi ndị nke nwere ntị ma adịghị anụ ihe chi ndị nke nwere aka ma adịghị enwe eme ihe ike ọ dịghị etu a na chineke nke usu n'ule nke ndị agha nke israel. onye bụ mmalite na ọgwụgwụ onye kere eluigwe kee ụwa onye tipere fero na ndị agha ya n'ochimiri uhie onye mere ka ụmụ isrel si na osimiri uhie wee gabiga wee baa nke ekwere ha na ngwa onye na-adịghị ekwe ka ihere mee ndị ya onye nke dọpụtara Daniel n'ime ọdụm olu ọdụm onye nke dọpụtara mechak chejak na abadnego na olu ọkụ nke nebukadneza ọ bụ na gị na chineke wụrụ na-aga njem efu na onweghị ihe egwu ga-eme gị mgbe eze nebukadneza chọrọ ime mila ndị ụmụ isrel ndị nke meshak shedrak na abednego ha si na ha tụkwasị obi na chineke nke a na ha anaghị atụghị ụjọ maọbụ ihe pụrụ ime n'ihi na ha maara na chineke ha karịrị ike gị niile ha sị na mana ọ bụrụgodị na chineke ha ha nwere ntụkwasị obi n'ebe chineke nke anọ na ọ bụrụgodị na chineke emeghị na ha agaghị akpụ isi ala ọla ọcha gị ma ọla edo nke ama ihe ahịa eh, arụsị ọpịpị pịrị apịa inwego okwukwe n'ime chineke wee ruo nke ọnwụ na ka chineke ji agwa m ahụ na-abụ atụla egwu enwere ike na azị arọ ndị nke gara aga na-efe ihe chineke mere na ya n'ime nke nwa okwukwe na arọ nke chineke ga-atụgharị gị ajụ nwa okwukwe na-arọ nka ị ga-afụ ihe mgbanwe pụrụ iche nwa okwukwe na-arọ nka jidesi okwu chineke ike were okwu nke chineke gba chineke okwu were okwu nke chineke kwudosi ike were okwu nke chineke tinye n'ekpere were okwu nke chineke tinye n'ọlụ ana m agwa gị na ị ga-afụ ihe dị iche na ndụ gị na-arọ nka n'aha jizọs okwu a abụghị okwu nke mmadụ okwu a bụ okwu nke sitere n'ime chineke ọ matara adịghị ike gị ọ matara mkpa gị niile ọ matara ihe na-agabiga wee na-ekwu sị gịnị atụla egwu n'ihi na mmalite gị na mbuli elu gị adịgwo nso ị ga-afụ ya n'ihi na chineke abụghị onye na-ekwu okwu ụgha ma onye na-ekwugharịpụ ma onye na ekwu ọ gara iweta na mmezu mmezu nke chineke n'ime ndụ gị na-arọ nke a ga-atụ gị n'anya ma mee ka gị na chineke nwee udo udo site n'ime jizọs kraịst gị onye na-ege ntị ọ bụrụ na ị natabeghị jizọs kraịst dịka onye nwe gị nzọpụta gị ihe a bụ nnukwute ohere nke dịrị gịnị iji wee duzie ezi ndụ gị ka e wee wepụrụ gị egwu gaa n'iru nabata jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị onye emebeghị nke a hulata isi n'ebe ọ bụla ị nọ n'oge ugbu a ga-esi chineke na-egariwo n'ụzọ nke gị ma na-echeghatago azụ isoro ife ya ofufe mgbe ị na-eme nke a ọgaranya nke ọma ka ekpere chineke chukwu onye pụrụ ime ihe niile lee ụmụ ndị oru gị ndị a ndị nke hulatara isi ịnabata jizọs kraịst dịka ha na nzọpụta gị na ndị nke rụrụ olu gị n'oge ugbu a onye nwe anyị mere ha ebere kagbuo ma bibie ihe niile nke na-eche aka mgbe niile wetara ha ụjọ debe afa ha n'akwụkwọ nke ndụ wee afọ ha n'akwụkwọ nke ọnwụ mee ka abụ nne nke ya kwudosi ike n'ime gị na okwukwe ruo mgbe ị ga-abịa kpọrọ ndị gị na jizọs kraịst bụ onye nwanyị eme mata na n'okwu a bịaranụ site n'ụlọ ndị Life Word Radio minishin unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 081 329 00 wan ka udo nke chineke nke kachasị udo niile dịnyere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe amen